n'emume nke ndị ụka katọlik mere n'ụbọchị taata bụ Wednesday December 28 2022 ka ndị ụkọchukwu na ndị ụka nọ na ya bụ emume ebe ahụ ka Archbishop nke Catholic Archdiocese of Benin na administrator nke Diocese of Warri bụ Archbishop Augustine Akubeze nọzi wee gwapụta ndị ụka na-asị na onye isi ụka katọlik bụ Pope Francis na Reverend Father Anthony ewelido ka ọ bụrụzie bishọp nke katọlik Diocese of Warri tupu ahọpụta ụkọchukwu nwa ka ọ bụrụ bishọp ọ bụ rektọ nke SS Peter and Paul Major Seminary Ibadan Oyo steeti ya bụ Reverend Fada Anthony Ewelido bụ onye ewu uhobo nke dị na Ughelli South Local Government Area na Delta steeti ya bụ ụkọchukwu bụ onye anyị maara na ọ bụzi bishọp nke abụọ ndị katọlik Diocese of na-enwe kemgbe Bishop John Afareha jebere ezumike nka